ndị egede na ndị mbụ chọba ndị nna nna ha meru ha ha chọba ndị nne nne ha meru ha ee ịba n'ime nkwọ ewu ebe n'ifu so ndị impọtas fụ ụmụazị na-agba mbọ fụ ụmụazị nwere ọrụ aka iluo na Lagos fụ ụmụnne anyị ndị nwere ọrụ aka ndị na-survive in different areas of their lives yes they live their life go to work work and come back home eh somebody do jobless nọ somewhere apụta na-achọ ife na-eme n'ala Igbo ịpụta na-achọ ife na-eme n'ala igbo ịlaghacha ụlọ teta isi na ụka wu problem inwe n'ala igbo ụka jiwu ụka jiwu ụka jiwu ụka jiwu na onwe ife na-alụ ụka merugwu na onwere aka ọrụ inwelu i am asking you the reason m ji wee chi ime vidio ahụ is that eh, afụrụ m vidio nna tu the family doctor nwelu look nna tu so na one person na-eme ife omenala igbo nwere great respect for the reason m wee nwee great respect for him is that they believe him that instead of coming out to come and stir up controversy he shows to be practical with what he's doing the reason m wee sị no bụ practical with what he's doing is that in in some of the things ọ na-eme i see him trying to take our people back mentally to the old settings etu ndị nna nna anyị ha si wee bi ndụ looking at how he uh, uh, organized that is village settings and everything so afro nyaka somebody and into ya visitors bịa na nke or offer ha some of our native food so i saw him and somebody who is promoting the way and lives of our people. Watago. that is what I see him as. religion or what i don't know ị ghọtara because ọchọgodu ịda agụ mmụọ ya na agụ mmụọ ọchị ide eje ụka ya na eje ụka but i in him i see somebody whose duty is to remind our people where we are coming from i see him trying to show our people if you want to see what a typical Igbo village settings look like, come to the NTI village. When you come there, you will see what the typical Igbo village and settings looks like. That is how I see him. So I see him being more practical in telling our people, in telling our people, or in reminding our people where we are coming from. On this particular video, Natu Melu, I'm very, very disappointed. Even Juwedu, very, very disappointed is that okenye ada anọ n'ụlọ ewu amụọ okenye ada anọ n'ụlọ ewu amụọ n'ọgbịrị we have been shouting about this division a na-eweta n'ala Igbo ụfọdụ ndị okenye sọpụzụrụ ịda na ụmụazị a na-agba ifuelu n'ọkụ ụfọdụ ịda akọshọ a na-agba n'ọkụ everybody has been peaceful until Matthias raised this his aggressive campaign. It started dividing our people. It created more controversy than it has never done before on Facebook. People are still using words. Elder said, People bidoro use action. That is when you will come out now. What's come to worse? Is that not what we are good at doing? worst come to worst ndị mmadụ esikwa n'ụlọ gbafusia so amụrụm m ife ndị okenye nọ n'ala igbo ya eji shuzuo at this particular time ka ha wụrụ okenye alụrụ ala your belief has nothing to do with my own i have overemphasized on this every day face your own business let me face my own business you want to start talking about reaction of people towards ife si mepere na ogidi but you don't want to talk about what resulted or what led to people reacting in that manner. How can you count 10 without counting 1 or 2? How can you talk about the cure without first looking at the cause? Is that how we behave? Now, when most of you come out to speak like elders, you end up being biased. You end up telling us that you are biased, that you have taken side even before you come out to talk I pinpointed some of the things i kwuru ọ oh, na ịmara bụ na ụka expire go ọ oh, na ịmara bụ na ụka expire go ị na-eche ka agwa ị na-eche ka agwa but you went to the church ụbọchị echiri nwunye gị echichi you went to the church ụbọchị ahụ echiri nwunye gị echichi ị nweghị ike ịkwụsị nwu nwaanyị ị na-anụ anụ n'ụlọ iji ụka na ọmụmụ nwa enweghị any relationship with you ka ị ya abụ ịgwa na ụka emega expire All who can spy. Start that message for your household. I watched the day you went to church. You were on a live video. You even donated money to the church. So, if you cannot stop your own wife and your own kids from going to church, can't you see that what Matthias is, in, is embarking on is a journey to disintegrate the whole Igbos? Have you not seen that if it is difficult for you to enforce that in your household how do you think that Matthias can be able to enforce this thing na so many adults who are not even related to him kedu ka ndị be anyị si kedu ka ife a na-eti mkpu si wee du ndị be difficult ịghọta eh, they are talking now when they see opportunity they will start acting that time onye ọbụla etiwe mkpu i repeat ndị igbo adala ike ịkwọ mmiri olesgburu ha n'ọkpa ntana kelee onye gbalụgụ na onwere onye nwere ndị problem wit whatever eh, eh, eh, ntụ ọwụ na isi wee chi idefe chukwu weta na ịchọrọ idefe n'ụzọ omenala ka ịchọrọ chọrọ idefe n'ụzọ ụka weta na ịchọrọ ichiga back to your root ka ị ịnọ na present root it is your business it is a thing of choice do not victimize the other people that is what we are against but ndị okenye dịka ụnụ ya disregard ya ife bring about that tension unu ejezie na-efegharị n'elu unu eje na-efegharị n'elu that is where i why can't you people come out and address Matthias number one gwanụ Matthias that he should stop being confrontational in his approach to take our people back to, to their root or whatever which i don't even care Why can't you people caution him? If you have somebody, Doka Matthias, in your family, all in the name that no na sure, or na ewotu do na family, or wey dey use this same approach, or na use Keta, na Facebook, do you think there will be peace in that family? Ebe anyị si ndị ekwetaghọ n'ife a na-ekwu ji enwụsị ya ife a ha kwetazi na-eji egwusi ha because na ha ekwetaghọ n'ife a na-ekwu where those people will be termed all manner of things even insulting elders There is nobody they have ever insulted. They sponsored the the the the the, the, the, the, the music of insulting 108 year old man that the Ephraim Ononye whooped on a Facebook. They insulted the 97 year old man Ephraim whooped on a Facebook. They have resorted to insulting anybody. No more respect among ndị Igbo or nandem ndị nandem ochie na or na respect afesowe form the very bedrock of their existence even today na ana igbo respect na account number one now through this same thing they are sponsoring wish to the family doctor the family doctor gbara anyị no ọ na ịmụhapụ na ụka na ụka emega spy because of the message ha na eh, preaching and the way they are going about it They have resorted to even insulting elders to the point of insulting 180 year old man. If I insult you, Natu, will you be happy? Yet I am choosing my word so that I will be sure that I may use any atom of word nwere ike ịdụ ka sị na m kpalịrị but mkparị ahụ kịta ọ ya atọghị ụtọ if ihe ekwu kịta ahụ na-ezu ugo enweghị nsọpụrụ but here you are instead of you addressing these people we are not telling you go gwa ha ha kwụsị eh? ha kwụsị ikwu ife but can you tell these people to have respect for other people we are not even saying that they should not preach to people to join what they are doing but can you people tell them to treat other people with respect can you tell them to be accommodating must you sometimes amahụ ndi ndị Igbo ndị Igbo we can actually help ourselves we can actually help ourselves let me overemphasize again not overemphasize because I can never overemphasize on this matter n'ekwu let me hit it again let me hit it again Boku and the Haram n'ugwu Hausa bidoro with ife amata ya si na-eme let me say it again ndị igbo aha elen their lessons and that is why oge ọwụna ayana ana shout marginalization who is marginalizing us who is marginalizing us ndị igbo so na di the the race ma ma ho everybody think they are wise until egbujie ji a ehukpunataba wepụtawa why is it difficult for these people to actually understand our message do they think that our message is all about comparison We only come to compare when you come to tell us the reason why we should come out where we are. Then we will tell you this is the reason why we are where we are. You can keep telling us this is the reason why you said we should go back to where you are talking about. That one is a pure debate. We can debate, we can compare, we can contrast. But on a normal, our message is live and let's live. I believe what. Nevertheless, you can try to tell others to say na ife ị na-emewukwo nye amakarịcharụ bịanụ mewe it is called preaching it is called preaching jee what the meaning of preaching jee what the meaning of preaching so that you will know why we use the word preaching the word of God to you you preach to people when you are preaching to people you are telling them how ah onye ọma na Galilee you are telling them how and the reasons why they should leave this and start doing this in doing that you have to check the approach in which you are using the approach in which Matthias and his people are using is not good and it can never be good for ndị Igbo book and the Haram n'ugwu Hausa bidoro just like this I don't know why you people are not seeing what Mwa Uezugo na for. I don't know why you people are failing to see what I am seeing. Okay, Shakau, Bidolu, not chosen any other religion n'ugwu Hausa apart from nde na-akpụ isi n'ala. na-akpụ isi n'ala themselves thought that they are going to be spared n'ọnwụ na obido. Obide, in case if you don't know, They started with saying that they don't want anything Western civilization. Go and read about how Buku and the Haram started in Uguausa. They said they don't want anything Western civilization. What is Western civilization? Western education, Western medicine, anything Western, they don't want it. Now, any other religion apart from Nkeipu Sin and Ahana, They don't want it. What else? They said it for a very long time. Not until the day had decided to go violent about it. They started invading churches. Now churches yoko. Na-egbusisi ndị ụka. Were okwute na-atụ ha. Na-egbusisi ndị be anyị. Ndị befa na-akụrụfa aka. Well done. Well done. Unu na-anụrụ anyị ọgụ. How I wished that they confronted that approach then. Knowing fully well that now that person for an opportunity to practicalize, to put into practical what they are doing, what they are saying, that they will do that. We have seen in these people where they even threatened that eh, people have said it on Facebook. Yeah. Now, Natu your wife ahụ ijelu mgbe echiri ihe echichi n'ụlọ ụka je support onye na-echiri ihe echichi n'ụlọ ụka ịdawa eju ụka but i respect the right of nwunye iwu na onwe freedom ije ebe ọ chọrọ ije watọfọ na unu ụlọ ụka ụbọchị ahụ ndị ndị abịa ime ụlọ ụka ọkụ i am asking you that is number one number two number two a lot of them the issue na very soon na ala igbo na afọ onye bụ baịbụl zi ozi ọma ewere okwute tụwuo ya o mee n'ihu akwụkwọ o nwepụghị ife si n'ọnụ nda ezibụrụ n'ọnụ nda wepụta o onwepụghị ife ezibụrụ n'ọnụ nda wepụta ụfọdụ n'ime ha ekwuo na ee n'oge ọnwụ na enwe biafra na ndị ọnwụ na na na-enwe biafra na-anachigatana na our place na the next thing anyị emezi iwu iwepụ anything foreign foreign and na onye ọbụla na-ekwu about anything foreign region na onye agha ya abatazi ya na Biafra again there is nothing they have not said we we are here again somebody kwuo na onwe ife merụ ihe si ji ejide ndị ụka sisi ya onye gburu si gbuo nwunye si gbuo si gbuo ụmụ ya si mụ ya ọkụ n'ihu akwụkwọ a unu niile wu ndị okenye na ala igbo na-anụchasịcha ya kpaa ntị ụnụ kpara ntị o ndị hausa chekau wee kwuwe ife ndị be ha ndị ugwu wee che na ife a na-ekwu wutu dia own interest wutu dia own gono interest ewee mmebe ndị kristians ife wee mekpacha ha ahụ wee chigazie bak to ndị ha today today ijee na bronu bronu steeti ndị gbara ọsọ ebe ahụ ijee na elotofụ ebe a ndị a na-eje atụ ogbunigwe na ndị e is that not how they started until they grew into full terror and the risk group today a na-anụ afọ ha n'ụwa niile a na-anụ afọ ha n'ụwa niile ka ndị igbo kwụọ mmiri akịta ọka nọ n'ọkpa ntana mgbe ọ ya agbakọta anyị agbọ n'iyi anyị agbakwo n'iyi o akwụ n'ihe amụrụ m ife ndị wu ndị okenye and those who are the elite ya eji wee nọrọ n'ala igbo a nọrụfe ife akịta ọka pelu mpe you people don want to call Matthias and caution him you don want to call him and caution him you people keep aiding him indirectly you people you keep on aiding him indirectly ọ ya ajọkwa ezigbo njọ ọ ya ajọkwa ezigbo njọ ọ ya ajọkwa ezigbo njọ nne unu eje ụka nna unu eje ụka ụmụnne unu eje ụka ị na-ekwu okwu omenala ọkwa your choice ka ọwụ ndị ahụ ị na-ekwu ị na-asọpọtụ meseji ọfọ egbukwa egbugo ọkwa ụmụnne ụka ha wụ ọkwa ụmụnna ụka ha wụ ọkwa agbata obi ụka ọwụ oputu imi oputu ọnụ I don't know why it is difficult for most of you to get my message. Why is it difficult for most of you to understand the message? that I am preaching. Why, why is it difficult? unu nọrọ na nsọpọtụ ka ana igbo nwụlọ ọkụ ana igbo nwụlọ ọkụ ife ọnwụ na ife nwe ka o si wedo ọbata anụ igbo anụ igbo anwụlọ ọkụ ee ọkwa na ndị yoruba na na ndị hausa ka ị agbaje ịgbajezi obodo ebe a na-akpụ isi na ana na-ekpe alakụba ịgbaje ebe ahụ ọkalụghị mma ịgbaji ebe ahụ karịghị mma na ife ndị hausa ji aka ha wee mee onwe ha today simply because they want to protect the the the the religion ha feel no nka anọ nka look at how they rendered some of their places ọdụka ebe a agbara ọsọ ọdụka desert ụfọdụ n'ime ha end ya open a refugee camp ụfọdụ n'ime ha kụrụ aka ogbunigwe atụrụ ụta jipụrụ ha aka ha enwerozi aka today we are heading towards that path na-eti mkpu na eti mkpu a na-eti eluigwe n'ụwa we bear me witness eluigwe n'ụwa we bear me witness that at least I tried eluigwe n'ụwa ya gbara m aka ebe that at least I tried amụrụ m onye unu na ya na-agbagha ee eh, na ihe chiga back to your root kelee onye unu na ya na-asọ ya asọ anọchiri gị ụzọ to go back to your root ihe eji ụdọ wee kpụ m um. i am asking you ọ wụrụ na ife lụrụ to convince your wife gụ na ebi n'ụlọ if you cannot even force your wife you cannot force your grown up kids how do you think that n'ihi enwe control godu nwa control your household first before you can come to come and talk to an adult like me i have my own family You don't even know anything about my own family. The same way I don't know anything about your family. So, na Juwena matter Matthias. None of you have cautioned him. Don't caution him behind the camera. Don't caution him behind the camera. Caution when na camera. ka ihe Do diplomatic about it. Ka ndị mmadụ ghara ịghọta ife ị na-ekwu but nyanwa aghọtago meseji ị na-enye unu nọrọpụta ọbịa na-akpụ ndị okenye iyi akpa ohi iyi iwewe iwe kelee okenye ebe n'ife n'ife si kwuru taa taa ya si akpọpụ all manner of men ya oke off you go hello hello daddy ọ dị mma daddy anọkwa gonna live you see kelee okenye nọ n'ala igbo unu unu a movement that brought about disrespect among ndị now what you people are now trying to do is onwezie ka esi wee use that same seed say plant na ala igbo against somebody unu follow na onye awụ your favorite that is only when you will come out to speak that is only when you will come out to speak okwe but when they stay and insult almost everybody kelonye ha akpariboho they have called them names they have called them ụmụ they have called them ndị niile they have called them e, onweghị all manner of things akpụ bụ ndị mmadụ ka ị na-akpọ m nwa atụrụ eriri eri ịmakwa na nne gị nọ ịmakwa nne gị nọ n'ụlọ na-eriri mụ na ya eri ịmakwa na eriri nna gị ntụ esi wee eri m ọnụ ụtụtụ ụbọchị ụka nna gị akwadogo ụgwọ ahụ jee n'ụlọ ụka jedona ala a na-enye onyinye nje na-enye o na enye so isi na mụ uwe onye eriri eri isi na mụ nwa atụrụ jizọs kedu ife nne na nna gị kedu ife ụmụnne gị You are intentionally encouraging that seed of division among an Igbo. eze kịta adọrọzikwa ka generation mgbe nwanụ generation a anọ kịta filled with ndị mkpụrụ mmiri ndị kolos ndị ji anwụrụ ata nri ife ha na-achọ owu jee ọgba aghara they have seated waiting for you to give them order to say jee ma aghala unu felụrụ ịghọta they are waiting to jump on anything ha ya afa before ha ewebido wee mebiri ife unu nwanwụ ndị okenye supposed ịda akọshọn ife na-eme you are taking side you are taking side you are talking about the issue of ndejenye ego na na na hospital matthias did you bother to address what brought about that particular okwu did you bother you don't bother ife ịmawo n'ebe a na-azụ ndụ ọsọ ebe ahụ ebe a na-azụ ndụ n'ala Igbo amasịghị nyu ọsọsọ ebe ahụ wee ebe a na-azụ ndụ n'ala Igbo ọsọ ebe ahụ wee ebe a na-azụ ndụ n'ala Igbo ị mahụgasị ebe a na-azụ ndụ n'ala Igbo eh? then you started saying that uh, you will even go and give your own did anybody stop you from going there to give even 50 million nwere onye stop by going there to go and give even 50 million Why can't you people, eh? Why can't you people caution that young man? Caution him in the approach. Ojuwele wota division among Igbos. Unu mechi ọnụ, unu na-achọ ụbọchị mmadụ na mmadụ merụga nga m ewere ife pịawa onye isi. Ndị nke asị ka ha rịtara ya etie. Ndị nke asị e, na-ejidere onye nke ebe ni tie ya ife. Ndị asị ee na-ejidere onye nke ebe a were gbujie ya ọkpa. ha, ha, that is when necessary people will begin to talk. Obidoha, that is when the necessary people will begin to talk from different places. Ndi indeed, indeed can never learn. That is why we keep losing. We keep losing. When are we ever going to learn? Any any any any calculated move from Ndi thinking that they want to put things in order. They use it to destroy. After destroying, they will start building. How long are we going to be going front and back and forth, back and forth, back and forth? Where will it take us to? nde iroba and ndị have moved past a certain a stage. Yes, they have moved past a certain stage. Igbos are still stuck one place. If ụmụnne anyị ndị jere obodo oyiwo okunuka okunuka ụka okwu na ụka a sị na onye jebere ife jebere onye nọ n'ụlọ onye nọ n'ụlọ nọrọ onye jebere ife but these days ndị jebere ife jebere ife ka ha were wee skata ndị nọ n'ụlọ yes ha jebere ife ka ha wee were wee skata ndị nọ n'ụlọ oke n'ọlụghụ asụ onye n'obodo oyiwu owu ịmara ife ahụ ịma na ọ n'ụlọ ị na-ewu nata ya n'ụlọ ife achọrọ ụka pepụl si tru yu abata beu afụ the kind of television apụtabe nwanne gị o nwere ụfọdụ fan e nwere ike ifube nwanne gị ajụọ ya ọsụ na nwanne n'obodo oyibo butere ya o nwere ụdị fon eyi afụ nwanne gị ojii jụọ ya ọsụ na nwanne na amerịka sendere ya ya good things good things good things ọ bụrụ ihe agha niile a na-eme ana m eje ụka o nwere ndị ahụ eje ụka ka m mma nwee thousands of ndị na-eme ife nka mma that is how it is that is how it is so imagine onye nka mma pụta ọ na-asị m ee eh, ka ife pụta m ji eje ụka bababa how will I be seeing you how will I be seeing you before on a normal before you can convince me to do something I will have to look at you and see that at least look at the image of what I will become when I follow this thing onye a na-agwa m ịfụta n'ebe onye enweghị ego na alụ motivational speakers etu people ya esi nwe ego What are you going to be teaching me? Do you even know what I want in this life? Do you know what I want in this life? Let me ask you. You don't know what I want in this life. You only know about what you want. So, if you see the best way or what will lead you to where you will get what you want, who is stopping you? Do you know what? You don't even know what my dreams are in this life. Ife, what I want to live my life for in this life, you don't know about it. Yes, So, what is all this seed that you people are encouraging n'ala Igbo? Oya dukwa egbuo, let it be known that na gotigidoro mkpughe. What you are seeing is church and domenana. What I am seeing is problem that lies between these two things. These two things can coexist the way they have been coexisting n'ala Igbo for a very long time, for decades, for years. Ndị omenana and ndị na have been coexisting together. na ụmụnna m a enwere nwa dibia akwa ọkụkọ na ọba ofu na ụmụnna ka ọ nọ na ya were alụ dibịa onwere bụrụ onye chụpụrụ ya ije na ọkịja ndị dibia juru ebe niile ụlọ ụka jụrụ ebe niile they have been coexisting if there are a few elements na-enwe problem let them remain few let it not be general When too many numbers of people join it, it will transcend into confrontation or bare physically. Edo affected, Adom affected. I don't know when ndị Igbo will learn. Let the elders nọ n'ala Igbo, let them come out now. Forget about hospital. Forget about hospital. I've told you people, if not because of the agenda, unusoro na that hospital, why will you people be making it look like it is something that has never happened anywhere? Why are you making it look like it is something that has never happened anywhere? Yes, when you begin to make your car look like that is the only car that can drive to Lagos, there is an agenda hidden in that. Yes. Yes. So, I don't know why those people who are supposed to be talking, na Igbo, ya eji wee mechie ọnụ amamife ndị okenye nọ n'ala igbo ya eji wee mechie ọnụ ewu a na-amụ n'ọgbụlị dadi biko ewe na iwe sendegharịkwazere request eh i don't know why and when i talk about it people nọ na various corners na-afụnye ọkụ because they want to make facebook money they want ha na-afụnye ọkụ na-akụkọsị ụmụnne na ụmụnne isi ọnụ because facebook money look let me tell you you came back achụrụ gị ọsọ you escaped ihe testimony ee eh? Mgbe ịma na ọkụ na-amụghị na ọkụ mgbe ọkụ ụnụ na-amụghị na ana igbo anwụwelu ya ubi etim even that mansion ifiri urelu na village icheta ịnachigara that village na that mansion ị na-agba ọsọ dadị na ebe a eh, ok ama afọ ihu mana gawa n'ihu sa I believe na people na afụ okay kee ka ime nsogbu adịghị ọzọ biko akpọ gị na phone for some other thing iwe gwa m na ị nọ live so m wee bịazie n'ihe ị na-ekwu ndị na-enye nsogbu ndị na-enye nsogbu ndị na-ekwugheri ekwugheri ndị n'obodo oyibo na-ekwugheri n'aka na kọsụ work na ụnọ. abụ ụkwụrụ ndị n'obodo oyibo akasiri ike na ndị n'obodo oyibo akasiri ike nwe ihe a na-eme enwekwa n'efe they are very busy with ihe a jiri obodo oyibo ime kama na ndị nke eri nọ na street na-ebigharịzi aka na-adịdagharị aka na-amụrụ ha otu ọha naba anaba ka ha jebe ejebe and ha na-achịkọ their frustration ha na-achịkọ their frustration na-awụsa n'isi ee eh, ndị ya nọ kristians bụ enemies ha amara m na atebe nna eje so ndị n'obodo oyibo bụ ndị eh, mara ihe ejere ebe ahụ ime iwu n'ọhịa dem tok rubbish ma nọọ ndị nke anọ na street ndị eh, na-agba mbọ mana ha amụ ihe a na-eme mana ihe na-eme ha ka ha na-amarọ so that now they, out of frustration ha chịrị so christianity as if not christianity men na ha dị frustrated n'obodo oyibo you see eh, some of them bu na Europe enwekwa some of them nọkwa na African country even na Ghana ebe a onye chụọ ọchụtara ọchọba onye ọ ga-ejide aka ịma na onye ọbụla na-ada ada na-achọ ife oge ekwedo aka ka ọ bụrụ Christianity mere ya ọ bụrụ Christianity mere ha that they are not doing well in life abroad ọ Christianity bụ the cause ụfọdụ n'ime ha bụ ka m nyere ịga ebe a ịma wen wen during Biafran war during Biafran war ọtụtụ ndị Hausa ndị amị ndị ugwu nọ na anị Igbo na anị Biafra ebe a akọnka ụmụ nwoke chụọ ụmụ nwoke eh, in the process ka m ghara ịkpọbazi okwu afa ụfọdụ ụmụ nwanyị tụba gị ime ụfọdụ ụmụ nwanyị tụba gị ime out of wedlock Eh, ebe di ha nọ n'ọsọ eh, ha nwa n'ọnụ n'ụlọ dị ime so the product of afọ ime a most of them na-eme ihe a na-akọ eri ihe aha na-akọ eri because they are not real Igbo blood they are not real Igbo blood nọ ndị enwe ka esi mee mgbe a na-anụ ọgụ wee ehe afọ ime wee pụta so a real Igbo man ada fight nwanne ya a real Igbo man enwere time for all these things so let let them continue the truth is that let them continue mana ọka mme ife na ọpụọkwa ndị igbo niile nọ abroad so akọ eri ihe ahụ of course we know anyị ma na ọ bụrụ ha of course na ndị ndị ife mma akpọ mmadụ afọ mbata ife dị ka ndị mma ndị mụ na ha nọgoro na germany mfu ka ha si apụ n'ụtụtụ na ka ha si abata ụfọdụ na-arụ ọrụ two places feme nwere efe ba o iba facebook ha bụ just briefly omekwa ife ọ na-eme you get then ndị m fugokwa na places m na-aga fụ na ụmụ ndị na-anọ anọgo mbe mmadụ ezigbo anọgo mbe mmadụ na Israel eh for two weeks afụrụ m onye ahụ anya for more than two, two times afụrụ m anụ m bie ọ na-abụtakwa bie larụ bie mana before bata na kpugo m ụla bifo mbini ọ pụọ na bikos ọ na-arụ ọrụ 16 hours 8 hours ebe a 8 hours ebe a the uh, uh, length of time ọ ga-anọ on transit on transportation kemgbe mụ na ya ga-ejizipụ anya kemgbe ọ ga-ejizi bịa na Facebook wee na-asị gị na Christianity mere na Christianity emere karịa dị ọfụma then nke ọzọ bụ the issue of alụ hospital alụ hospital kedu ebe a lụ hospital anọ m Anambra steeti nekwa m mkpọ nekwa m ogidi si gwara m ebe alụ hospital na afụrọ m ya I did not see now ọ bụrụ ihe ako kọrọ n'ịntanetị ka I did not see I only saw signpost edebe na one old building ebe eji rent ya one flat from the old building Responder? Ele, ele, ele. Get that gun for you yourself. I only saw, I only saw signpost. Eh? Signpost at the Bene. Now, on a model decades ago, a general had one mm-hmm. flat. Left, left flat or a hospital. Now, hospital. They have all hospital. I need more town on there. As you quadrille. maka oh, nke ahụ themselves wee tinye something very big that is by the way I can still ask you that question here I watch him some videos Nandem ndị mmadụ or na ngọkpala ọ na

na eh. na m wọchị some ebe a na-ekwu na puku some post na social media ebe a na-ekwu na na ọ nwụrụ onye nwụrụ maọbụ na ọ nwụrụ ndị nwụrụ na program Ebuka Obi nwere na ngọ ọkpala ekwu ebe ahụ enwetara m taim event ka m mara ahụ ka m gị that's why I iweta m na I can still ask you that question Yeah, Ẹ ti sọ wọn ndị nwụrụ na ngọta ala. Onwe onye nwụrụ na ngọta ala. program Zion I o nwere ofe onye nwụrụ. Onwe onye nwụrụ na ngọta ala. Ọ dịkwa na nwere ife mere before the program but within the course of the program o nwee ife Of course, of course, millions of people bịara ebe ah, Anything can happen but none, can happen to my to the best of my knowledge. Therefore, the possibility that anything may happen, but to the best of my knowledge, I did not see anyone or, or have knowledge of anyone. Okay. na ka m kweta n'obi m na ndị na-apụta na soshal midia kwuo na ọnwụ onye nwụrụ na nga ọkpala crusade bụ ndị ọnwụ na-agụ mana daddy let us even put it this way let us even zoom back na No, na onye nwụrụ otu ha si wee na-ekwu what does it ife o nwere to do with the crusade. Let us assume that anything it has to do with the crusade. Amen. Eh, why must it even be talked about? Let's assume that no, somebody will resume. a negative mindset go bad energy against Ebukobi and his own ministry. So they will not see any good thing coming from Nazareth. They only expect to hear bad news. I'm in oge fọrọ ihe mbụ kịta o nwere mgbe mataya sị ka mmadụ ije na treatment ruo ebe a onye ahụ nwụọ what kedu ife dị ochelu and onye ọgbochi inye treatment what to do with kedu like onye ọkpọje treatment na India ị na-ekwu ọ nke a na-akpọ ọdịnaka ọdịnaka yes I'm watching my brother Jesus' name. that guy no put market. That guy no put market. One in India. Mbonya na ejere India. So what kere ife o nya kerusi ife na mmadụ nwụrụ na ndụ ọkpa na-emelu What does this have to do? the benefit of that program and benefit of that particular movement of Lagos to Ngwọta? So they want us to look to overlook the of that program, I start talking about only yeah, one. Yeah, yeah, but they don't want us. What they are telling us now is look at the intention of Matthias. Now, stop talking about uh, Oka or whatever thing. So I don't understand them. We should overlook everything and praise him. Now that uh, uh, But here you saw a program that brought about so many positive change in Ngobala and the environment. You, you ignored all those development you are talking about. Ofu in a place where Uganda. Please bring me back. Bring me back. Bring me back. Okay, okay, okay. In a place where millions of people like that uh, uh, uh, uh, gather, a na-enwe even more than 20 to 30 casualties. So if you are only talking about three na ofu onye nwụrụ mmadụ ịtọ fuo efuo is that not a eh, eh, thing to show that na enwere any much problem mere ebe I'm asking I'm putting it this way I'm putting it this way also. Eh, ezugo biko jisie ike ma bụ ihe ị na-eme achọpụtago m na uh, frustration ajọka and na ọnwego ndị nwe bad energy against christianity and uh, and against um, uh, whatever they call uh, uh, ihe ọbụla gbasara christianity then coming to um, ebukobi as a person whenever ebukobi's name is being mentioned ala na-agba ha ala na-agba ha but I've always told them now. Mother, ada echekwa n'ụwa aka na-eti ọkpọ n'ogbe aka onye a ga-abụ ọbara ka m nyefere ka my brother bata kịta kwuo kwuo okay sir okay italiano please please sir please i want you to be on this video because i really want to say something please okay yeah please um awụ m onye but uh, i have to ask you because most of things anyị na-ekwu here gbasara ihe here, ndị be anyị ọkụnna na ihe na-ekwu yeah please my brother asin gị ka m gị because m na-follow your program and uh, I dey very happy for your own program this is a uh, ịdị very very active and chukwu chukwu gọzie gị because ọ dịghị izi inwe somebody like you being as a youth or maybe being as a young guy dey in this way still ịghọta eh, nghọta gị dị iche with eh, otu nghọta ndị ọzọ dị you know mmadụ nwe mbibi outside eh, country so enwere ihe our senior brother kwuru ebe a n'oge ọ batara and uh, all those people so dị lazy dịzi lazy na outside country ọha nwa na cause all those nonsense na awụgharị ma na train station na na-enwe document all those people sikiri asylum and na asylum those people ahụ ha nwa na-akọghịrị all those things some of them niile adịgwe frustrated na obodo oyibo a some of them si court ka ha na-eme some of them enweghị peace ha bụ sikọt ka ha na-eme enweghị any person ọbụla na-echenji duty ya na wọkụ ma ọ nwere time ya na break time ka m batara na that's the only the time I have the chance na nsi my woman ya eh, add go na destin na let me just come because um, mụnwa na-ahụ the kind of job ị na-eme so the, but uh, I have to try to say this thing because I want to run my own program enwere m my own page m na-arụ program but um, I just want to say I thank you so much because ndị be na ha mara that na the kind of job ị na-arụ ihe ị na-arụ bụ ọrụ okenye most of peoples ahụ ma ndị nna tu ha ah, ma ndị niile aha gbasịrị isi awụ ọrụ ha kwesịrị ị na-arụ n'ala Igbo iji kọlụ ma Matias kọlụọ ya back ka brain that guy bidoro mmadụ because that guy anọghị with sense ya because the truth of the matter ọ bụghị ka esi ebiri ji iwọchi ya Christianity enwere ihe peoples ah, na-agba Christianity awụghụ religion a na-afọs mmadụ afọs ihe ahụ kere religion bụ peaceful religion onye didn't force you for anything enweghị onye ọrụ fọs ga-enetin i prichere ọ bụrụ na ị chọrọ ha agabakwara onwe ha but onye pụrụ religion nọ na be anyị amee gị ọ bụrụ na igwe amasị gị americans ka mmadụ dị ka matias bigoro bịa kwuo against those religion and ndị be anyị achịghị ịgbatara na these peoples bụ ịma na onye ahụ gburu ka agba na nọmba one bụ ana m ebuli emu peoples of anambra because i have to say it in this video because e mere nke egwu ga-arụ ya ruo like this onye ọbụla bụrụ mkpọkpọ ite bụrụ mkpọkpọ ọkụ ya laa ebe o si because anambra ga-abịa hazichaa be ha mmadụ dị ndụ wee si from Enugu maọbụ anything ihe a bụ na a na-eme ihe resis but this guy na is getting too much wee kpara ngwongwo because asị na a na-esi n'ụlọ wee mara mma wee pụba ama ọnwụ na isi na ị chọrọ ịgwa ara ị ga-ebido from ụlọ nọma anọ mgbe nwaanyị gụ na-abụ pg lokal gọọmenti matias ama onye ọrụ lokal gọọmenti chiọma anọ matias ama onye ọrụ um, igwe obodo ha ma onye ọrụ because ọ bụrụ na igwe obodo ha mara ahịa ọ na be nna ya ka ọ ga-ebido nye anya ọ gara na na-eme abara kata aba na-ebu nwa amansi ya amansi ọ na-ebu nonsens bụ ndị na agọta mmadụ sị gị na a na-enye onyinye n'ụlọ ụka dat na a ga-akwụsị onyinye ya pụ ha kpara mepeta the same onyinye a amama ndị mmadụ isi ọ dịkwa ha mma amama ahụ na agọzi dị pepụl mma ihe niile so na mmadụ na-eme ka ị ga mepe mepee bukọrọ ndị mmadụ onye dat na iwereziri okpu okpu okpu ndị igbo kpubere mgbe ụwa ebe ebendi kpunye ha ọ bụ ya ndị igbo a na-ekpugbu okpu ka ọ bụrụ ka ime ya na okpukpu kpugiri okpu okpu anụ ọkụ juru n'ahịa ụdị ihe na-eme dị iche na ihe anụnwa na anyị na-ekpugbu so thing nọ na dis mata na anyị diri ime na-awụ matias erukwe ka e kwesịrị ijide ya kee ya ụdọ ma ọ bụrụ na bikos the reason why anambra bụ obodo eji ama atụ and anambra bụ great ebe obodo ndị igbo ji eme ọnụ and uh, e kwesịghị ka ahapụ this kind of type of person ịnọ na anambra bikos nọmba wan ọ bụrụ na emere ihe ga na-abụ ị na-eme nwaradata na ihe na-eme abụghị udo ka ị na-eme bikos ihe ị na-eme ewe na chikos wụọ bikos everything this guy na-epurichi will war war because you watch appearance yourself war ya na-ekwu na-akpọ ya n'igbo o oke ihe onye niile ọ na-eme ewu ọgụgụ ka ọ na-achọ ọ na ebe na udo dịlatara onye a na-eme abụ ihe anyị nwa chọrọ na abụ e mmadụ ga na-abụ ndị igbo si mmadụ a na-agwa ara tọrọ ya like onye na esi n'obi my father wu chief kindred anyị nwa mụnwa bụ nwa afọ imo steeti bụrụ onye onye atọ so nna m nọ na nna m na-ana ana bụ chief but ọ na-aga ụka bifo nna gị ahapụ some certain things ọ hụrụ n'aka ndị ụka ndị ụka mee ya mmanye ndị ụka bịara kọwasịsịara some things ya lee anya na ihe ndị ụka kọwara eziokwu na ya ya ji nwa kpokporo ihe ndị oge o ji ukwu asịsọ ọ na-aga ụka sista nna gị aha jizi aka ya ga nde pirijikwara ọtụtụ ndị ọzọ ka ha gaba ụka ma ọ bụ ihe ọ hụrụ n'ime ụka ọ ga-epichiri ya ndị ọzọ ka eke isi dị na-agwazi m na nna gị amazi ihe ọgwụ amazi ihe na nke na-agbasi ndat na mpanwụrụ gị ị na-ịkazi ya wee mara ihe bọtụ na ngwa ọbụzi nwa na-achọzi ka inye m na-aga direction so nye na achọ ime gị ka ụnụ mara na this place wo ndị igbo niile ịghọta ebe a na-aga because number one wo matias na onwe na-asị na ihe anụwa ọ na-eme na ndị igbo namatara ya andụ na eletrọ m na namatara anyị ga-ebido from pg be ha bido from chairman of the local gọọmenti ha bido from eze obodo ha emebe ụbọchị eze obodo ha nọgidere nye ya award ndị niile nwere frem fada ma ndị niile bụ pastọ bụ ndị niile bụ uh, uh, evangelist Chukwuebuka Obi ọ na akpụ n'ọnụ n'ụtụtụ ndị a na-ebi ha awọdụ 24 hours maka ọrụ ọnwa ha na-arụ ndị ọrụ ha nwa ndị mandịrị ha na-anọ n'onwe ha sef awọdụ chọrọ ha bịa ha nwa na-ama mgbe awọdụ nwa na-eji abịa sef so ọrụ onwe na ị na-arụ n'ụwa nwere ụgwọ ọrụ ya eji n'aka gị anara otuto ma matias na igwe problem ọ na-enwe enwe ọ na-eji aka ya na-achọ ka ụwa mara onye ọwụ ka onye ya otuto without the merit otuto oge dị si nwanne ya nwoke bụ nna Kalụ na-eme ihe ọ na-eme na-epirichi ọ na-epirichikwa otu dịka otu ndị je ndị ndị kristianiti si epirichi ihe gbasara anyị nwere onwe anyị enwe onye ọ nwanyere amanye anọ ndị igbo niile gwakọtara aka wee sie ya ọhamadike o bidoro fụrụ m mbara gawa mbara gawa nwee firivia niile ndị igbo bidoro nwee firivia niile gasuo igbo ị nwere na onye a na-agbara igbo ọsọ na igbo ka ọ na-alụlụ ọgụ kee ka onye anụma ga abụ ya bịa ya ya gaa ebe ọ nọgidere ya gaga were akwa tụọ na bed na bed ya nne amụ ebe ọ bụ ya bụta ya si nọ hospital ama m ihe mmadụ na-akọgịrị and then what one thing chọrọ ikwu na this video because ekwubuola m na the other video enwere one this ga ebe a na-edon ihe ahụ this kind of anyị nwere n'ala Igbo mkpakọrọ isi ịkpakọrọ ọnụ ọ ga-abụ mmadụ bịakwa na asị na enwere ihe anyị nwere mmadụ anyị nwere gbajitere ọkpụrụkpụ but anyị dọn wụ nnọọ mkpakara mmadụ ọ bụghị itikwana egwu ka eji amụ onye nwa ihe ịghọta na ọ bụghị itinye egwu ka eji amụ onye nwa ihe e nwere ihe na-abụ mmadụ pụta otu a nakwa obi pọblik as a public ịpụta otu enwere ọ bụrụ okwu niile ka ị masị and amamihe awụ by age and na amamihe awụkwanụ by celebrity amamihe abụ na ị na-akụ egwu wisdom bụ ihe chukwu na-ewere nye chọọ mmadụ mma nwanne onye anụnwaanyị dọrọ nọ gosiri ya pụta ị kwesịghị na-arụ dimkpa amụ mmiri ịpụta ikiwe oke oyibo nsogbu kwuo okwu otu okwu siri wee dịrị ọ bụrụ na ị nwaghị ị ga-ekwu n'okwu a ebe ị na-anọ na religion ị nọ na anụ elu anyị dọ na aga abịa ma ngọm ọ na-agọfụ enwe onye ọbụla nọ ebe anụ wee obi na na-akatọ ihe ọbụla gbasara ime omenala igbo ibi na ebuka so na nọmba na omenala igbo ere reverend fada niile nọ na be anyị niile n'ala igbo bụ na-akwado omenala igbo kọsị ma mgbe anyị gara iri ji nwoke anyị na-agba mmụnwa ya ọsọ na-agaghị agba mmụnwụ ndị reverend fada ihe ha nọwo nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ dị sente na ndị igbo nwoke biri nwaanyị biri otu nke a nwata na-abịa na everyday release ịpụta na ịntanetị every time kpodo ofu ndị kristian n'ọnụ dịka kristian riri nne gị ma ọ riri nna gị nwanne m nwekwere ka ọ dị and this thing ọ bụrụ na nwa ka esi wee mee this small boy kwụkwa take advantage of many peoples and because o techi igbo na many youth and with ihe ọ na-akọ na many youth na ike ọrụ agwụ na many youth na because ụmụazị a foonu n'aka na-achọ na easiest way and ihe ọbụla matias na-epirichiri ha bụ easiest way short ka ha na-achọ tụọ na-epirichi ihe anọ ọ naba ha n'isi so anything ọbụla ị gwara ha mee ozugbo ha mee ka ọ bụrụ na ọ na-aga aga and ịma na dapụna Christian na that gị dapụna ihe gradually gradually and maka na onye nwere ndidi the eri of book. so onye ọbụla and this one was actually human. so and you watch the preaching of Matthias ihe na ihe ọ na-eprichi iwu ọsịsọ ọsịsọ ka anwụ water, give water, give water. egbuo taa ịhụ na this guy abịakwanụ fọ ndozi so ndị igbo nụrụkwanụ ọrụkwanụ na ụlụ nwa fiil edat na matias na-emere ụnụ ihe amakwanụ na ọ na-azọtara ụnụ ọ bụ religion mpa mma anya ya ka ọ bụ nke anya na m na-esi itili mụnwa eh, mụnwa ebie na itili mụnwa ebie na spain mụnwa ebie na ọstra mụnwa ebie na the old european country niile most of peoples nọ na those na ahụ enwebe ndị kọntrị ebie nwa afrịka enwebe nna ka mmadụ si ya ya na-akọ nso ya ndị ọcha na-agazi ụka ama aga na St. Antonio ama eme vidio m ege nga na St. Antonio dị Padova mma aga ebe ọsiti m ga-aga ebe a mee vidio ka ịhụ e ka ndị ọcha ji nju n'ụlọ ụka ama m ebe a na-eji anwụta disinfect information ama m onye tinye etinye anụgide asị na emechikwa onye ọcha na-aga n'ime ụlọ ụka St. Antonio bịa irute na St. Antonio ndị mmadụ na-eshi from Ọstra shi frọm obodo dị iche iche just gwa tiketi bịa from St. anton just ka ahụ ya anya ndị ọcha nye m na-agwa gị ịpụta ebe ahụ ike klaadụ ju ike na-ahụ ụzọ ndị anụmanụ nọmba gị again n'ebe ị na-achọ ka anyị nwa na onwe anyị ndị Igbo ịnwa na atrocity ihe ọjọọ juru n'ube anyị ị na-achọsi ka anyị okpukperechi o nwere ike ha na-ekpe three times a day anyị kwesịrị na-ekpe seven times in a day because ihe ọjọọ nọ be anyị dị too much onye anyị kwesịrị iji na-ekpe seven times in a day enwe oke ite na-ebe ahụ enwe oke ite nọ n'Europe enweghị enweghị ite nọ n'Europe but ha na-ekpe aja ekpere so nke a anyị dị ya nwụọ so everybody ọbụla na-eme ihe ọbụla ọ na-eme ma ọ bụ na-asọpọtụ efu because all these so na one of the so ebute lọt ọf of arụ na-eme n'ala Igbo mmadụ na-efu n'ala Igbo ụmụ violent spirit na onye a na-ekwu ọ na-eme ụmụazị nkasi obi ha ahụ na-enwezi ihe na-eme na-enweghị dị ka inwe ndidi ihe ahụ adịghị mma anyị nwere need to all these things n'ala Igbo ihe amatịasị na-eme ewu ọ na-emere ya na interest of himself ọ sị na ọ na-eme na ọ dị mma anyị nidiri ịhụ ezebe ha ezebe ha ga-anakwa ya otu a eze eze be ebuka ha nakwa si ya na anyị kwụọ n'azụ gọvanọ of obodo asọ ha akwụwa n'azụ iji obodo asọ ha na-akwụwa n'azụ ihe na-eme gaa na be mmadụ gabiri kwaka ị gaa na be mmadụ ma echi ibido na be nna gị ebuka na-eshina from Lagos na atụ ngwa ka ọ batazie n'ala Igbo ahụ ọ ala Igbo ka ọ batara eme welcome nwata ya si gaa na lokal gọọmenti ya ka anyị mara ka esi ga-eme welcome ụbọchị ọbụla ọ na-abịa anyị mara mpa iji ihe ọ ga-abata ya chọpụta ka gọvanọ ka anyị mara mpa iji ka anyị jidere anyị nwere mmadụ igbo onye gbara ọkpụrụkpụ bikọs anyị ya kpiri jee ya tupu iji chụpụ ya ewere ya kpa ewere ọnụ amaghị ya kpuru ya kpara anya n'ahịa be ha oto ya mgbachina Anambra bụkọsa Anambra wee great place akpụrụ aka wee ke ka ọ dịbe na-ebute isi arụ na place ahụ na-eke ụkọsi ndị mmadụ niile ala Igbo niile wee ofu ka mmadụ hapụ ị na-ewetezi ihe ọnwụ na-esi na nke abụ nka kristianiti mpam m batara ụwa ahụ mpam mkpam um, na ndị kristianiti na ndị omenala na-emekọ enwebeghị mbọsị omenala ndị omenala bịara na be anyị mkpasị ya ngwa pụọ ma ọ bụ na nso onye omenala pụọ onye omenala na-emere onwe ya na nke ndị kristianiti enwe nkewa ọ na-aga berie onye nke onye nke na-aga berie nke a na-aga nkwụ nwaanyị onye nke onye nke a na-aga nkwụ nke ya so ọmasị m dịrị isi nwaanyị mmadụ ji gapụta ebe ihe anụnwa debara gboo ọmasị m ka o si nụgide na-ehihe anụnwa na-amụzi anwụ anọgide na-ekwu ihe nwa nna asị ele ihe ya na-ekwu ọ bụ ihe ọ dịgbo bifo ihe anụnwa dịgharị na onwe ya nwoke biri nwaanyị biri Christians in Nigeria, only one that was right, you worship in your church. And the Christian, one thing you like a Christianity, now I think against you when you worship. And the Christian, oh, this endorse on the ihe a dị na too much ndị na-ebuli na destin na bụ ndị kpọrọ onwe ha ndị isi chọọchị na naijiria i need erikwa ide akwụkwọ sain na the insult matyash na-eme eme na the image of god image of christianity adịgo too much because ọ bụrụ na ndị a na isi ala ka matyash nwere anwa ede kpọọ ha aha ha were okwute tuwe because ha niile ịga iwezi ego ha na polisi okwute ka a ga-eji jawa eja wuo because nke a erughị ihe na-akpọrọ polisi why the onwe ha as a, a reverend father or bishop or those things ji wekwa this boy ọ na ha na-anụ this arụ a dis boy gba mmụọ ha na-ekwu this thing ihe na ndị enwe wage this boy have already confused a lot of peoples now a lot of peoples na-ahụ si that na nsusu onye na-esusu ya bịa nọgidekwe because ndị igbo si na arụ gba afọ ya bụrụ omenala this guy na-eme ihe nsusu ọ na kwa ka ezigbo ihe some people na have already buying this idea of this boy enwekwa ya nwere this boy na-akọ ihe niile Hezbollah na-atụkwa ahụ ihe jos nsogbu ọ ya and ọhụrụ na a onyinye n'ụlọ ụka ma ego a na-apụ bụ onye ọmụkwa mgbe ego gara nye ndị ọzọ na-achọkwa igbu anya ukwu dịkwa tumọchụ e, ebe onye na-aka ka ọ ga-eri ndị ọzọ biribe enwezi e, e, n'anya ụfụ na ihe na-enwe ihe anya ukwu enye ha na onyinye nwanne anyị a na-apịa drọpụ peji gị ebe a ka m pinu onye this is my page yeah my page yeah about italiano tv now my ka m na my pin dị telepin so nwanne m onye nna italiano italiano ingini Madam, eh yeah reduce your speed continue what you are saying but reduce i want everybody to hear you very well because ana m ajọ anyị kwa live broadcast says you go mana azọ nyere m hot hot iron nke a m na-afụ ebe a now iwe wenagasa iwe wenagasa because mmasịkwa iwe na-ewu ma ọ bụrụ na ahụrụ dabụ ewu maka ya because m nidiri iti ya ihe ɛne de mi tia ɛne de mi wɔ si ego na yiwu na gaa kɔfi si polisi onye yi ge ne wɔ fi si ego nye yi wuli na gaa da abujɔ ɔdi ka onye onnukwu mmadụ ɛne de ne ya de ka dịkwa ɔwɔrɔ kɔ ɔkpɔ na ala igbo onye yi wɔ onye biko biko isi n'afa peeji gị bụ italiano italiano tv italiano tv italiano tv ọkwa ya fa peeji ya ọzọ o. Lord Joe, Lord Joe, mana nke a bụ italiano tv ya nke a nọgwa italiano tv biko ibe anyị nụ ka anyị folo na italiano tv na ọkpụ ọkụ n'ọnụ o ji mpịawa bịa o epinu epinu gonya italiano tv Okay, let's get in. Daddy, daddy. Italiano butuo, butuo, Please quiet your. Yeah. Yes. Bro, are you, are you telling me? Uh, yeah, no, Oh, he could pour on your door and he roll and that maybe uh, uh, you want to show that he's a double standard man or something. What you can do? Eh, or the other one, eh? oh, how old is he? Dead, dead, mere nchọrọ ịgwa gị na ee mụnwa na onwe m dịka mmadụ mbụ onye a nọ na anụnwa abụ m mmanya na na-ezuru and I believe in I believe on my own self e nwere nwere one guy bịara na yesterday oge m na-eme program nọ na-eme program this boy bịa n'ebe m na-eme program yesterday ndị a na-ekwu that na mda dị na that place a so that na Jesus is great that guy gaa na my page wee na-agwa m that na na m na-ede nonsense nke onye bụ Jesus and mụ agazie na the page the guy gaa watch ya the guy because among ka some people ji were stupid o oh. wee bụrụ onye guy mena ya abụọ nọrọ na libya mgbe anyị na-achọ ịkrọs itili this guy nọ n'elu mmiri nọrọ n'elu ụgbọ na-asụ ndị na jizọs na chineke mezina na jizọs mezina na aha ihe ahụ jizọs mezina na ihe na na ọmụkwa ma ya ga-alapụ ije ala iji otu na mụ na nọ n'elu ugbo. na ị gafetasịa na na jizọs ahụ na na iresi ebe a nụzi na na ịghọta na jizọs enwezi onye na anyị ya italiano chere isi na ee na gịnị eso wee cross ta from libya to italy ọ na-eti jizọs biko nyere anyị aka ka anyị cross a n'udo anyị enwezighị solushon ọbụla naanị solushon anyị nwere that moment because anyị mesịrị oge a anyị bụ 15 15 horsepower ka ụgbọ anyị bụ 15 15 horsepower ahụ ebu o mechaa wan machie wan ụfọzie 15 and the captain bụ anyị again na na mechaziri kompas eji eri dị ihe wee diga na-eri dizai wee ghasaa enwekwụzi onye nwezi ebe a na-aga nna ihe ihe onye ọnakpụzi n'ọnụ nna jizọs jizọs jizọs jizọs jizọs and ọ dịbọ kacha wee ji jizọs ahụ Don yara shugaban ko sai yabo sai yabo yi makon yana mai duk program ya sun na na na wan jide ko ku jito sun we group of friends so o feeling ya almost getting to 16 years ago in sai yabo in sha da zai gamma in wai na problem jesus has just trying to na obro na ga wani ibiri ibe na anya le pa ka ngwara ga ngwa ga ku ibiri sun because o oh, in ya no biko biko biko ka nwe ike ezugo ka nwe ike withdraw withdraw ihe ni ya my brother na ekwu ihe m ji agwụ most of our youth ha na-aṅụ mmiri but ha rapụ mkpụrụ ya because mkpụrụ mmiri problem ya so many of us onye ị na-ekwupụta onye ị na-ekwupụta ọfụma ọ bụ na ọ da agba mkpụrụ mmiri mgbe a na-aga oh, enene dna ya o nwere ike so na ndị afọ bụ product of invasion ndị ugwu n'ala igbo during biafran war e kwuru na ebe a mgbe ndị ugwu mere ala igbo wakporo ala igbo during ọkụ biafra na ọtụtụ ụmụ nwoke gbara ọsọ ebesi si ọkụ nwunyefe nọdụ n'ụlọ bife ekesi ọkụ na ọbụna ndị nwunyefe fa adịgozi ime wee mụọ mixed blood ọbara nke si na mgbago na ọbara nke si na mgbada wee gwakọta ọnụ jee cheki all these boys na-eme ihe a tresi ha ọfụma ha igbo blood and that is the truth so eh, eh, your friend na-abụ nwee problem name ugbo Jesus, Jesus, jizọs jizọs dọpụta because now crops going europe wee sị na jizọs scam But most of them were the problem abroad man. europe ebe a ọkwa bụnwa nọ n'ọrụ wee nwee break wee pụta join na broadcast jee cheki a frustration they say all these things most of them they were out of frustration because nobody had to because nobody ọ to ihe ọ tụrụ anya jebe obodo oyibo ka ọ na-afụzi frustration jidezie ya kama ọ ga-eburu gas frustration jie gaba fesi ndị vileji ya were fesi christianity but unfortunately they will all fail they will all fail because christianity has come to stay and nobody can end christianity They will all end one after the other. My Christianity will remain dead? This is what they don't do. Thank you very much, my brother Italiano. I'll follow your page. Hello, sir. Yes, Hello, sir. Hello. Thank you very much. Hello, sir. Hello, sir. Esugo. Italiano. nwanne eh, eziokwu nna ahụ gara isi nna asụsụ onye ụmụ um, um, arụba ka masị ihe kana n'ala igbo nwanne ụka nna ahụ nwanne m na-enwe joy but eh, ajụọla eh, last time enwere dide m chọrọ ịbata na home video but unfortunately enwere the two people so na di ama m ihe mere that day anyị mụnwe enwenwe the opportunity you know but ị bringere m that day but unfortunately enwenwe m the voice enwu onye nke ahụ na-asị m oge a na m mepe ka ahụ my face so m si ya na m na-atụ ụjọ ịbata hie ọmụnwa onye echetago m echetago na-ekwurisi okwu anụnwa na-awụ achọrọ m dos pepụls ahụ sị na ha bụ Europe na ọha na-aga ụka na anaghị eme nke anụnwa ka ha gwa m ebe ha bi ka m jụọ m ọ bụrụ na ị naghị agazi ụka ikwuo ịkwụzina na anaghị aga ụka na Europe achụsị na-aka akụkọ iberibe ụka niile si na na-aga n'Europe amanụ nwa ọgụnwa bụ demonish ọ ho chọọchị The whole church can awas to today. Let me tell you something. Today, people still listen to today. Contribution church contribute to, today. na, ndụ a. Eh? Ewepụ church n'ụwa ihe nwere dat na even mmadụ a ga na-erezi anụ mmadụ na, restaurant na Nigeria. A ga na-ere anụ mmadụ. Ah, ah, eh? A ga na-ere anụ mmadụ. Some people ka na-eme ha nweta to today. Okwu ahụ ndị ka nweta mkpụrụ obi kachara ichegharị ha ahụ ike laa azụ mara dat na ihe anụ nwere na-eme na ọ dịghị mma. Number one na na we nwere ndị a na-akpọ Caritas. Those Caritas aha bụ Rome, all Roman organization ka ha nọ n'ime ya. Ndị Caritas anụnwa bụ ndị na-sponsọ. Ndị anụnwa bụ ndị na-sponsọ peoples. Ogumaka, you are welcome, sir. Daalụ Ezugo. Okay. So, Italiano, eh, mezie round-up ka okay so what is problem we will talk another day one love brother thank you very much ok, don't worry people you follow this page I, we, need, we need this voice thank you very much welcome go Ezugo, Dalo, thank you for having me. Okay, you're welcome, sir. Ezugo, Chukwugo, Dalo, dalo, eh, dalo. Daalụ daalụ daalụ nwanne m. O teena. Ya nwe eh, Okay. oke ọgwa gwụ ụba ka kwuchazie ka nke nwa wee kwuo. Okay. Um, thank you, Ezugo. My name is Amadi Kubak. I'm calling from Nova Scotia, Canada. you welcome, sir. Thank you, my brother. Yes, um, Anna was over listening to the program. na-anụ ihe my brother na-ekwu na-anụkwa ihe na-ekwu na-anụ ihe our brother clergyman na-ekwu uh, we are saying a very good thing because na ịma na ndị be anyị the only thing I understood about our people is that uh, enwere onye na-amaghị ọkachara acha uh, Matthias as a person bịara with a very bad intention yes. and uh, I'm making it clearly to our people but na The only people na support ihe ọjọọ matias na-eme wụkwa pipo nwekwara the same motive because enwere onye isi kpakọrọ ọnụ n'ụwa a Chineke kere ọfụma ga-afụ ihe that young man na-eme si na ọmaka ị nwere ị good intention for your people the first thing ị mere mgbe ị e batara wụ ị were the holy book a particular region jia worship a holy book were ya gba ọkụ isi m na iji ihe ọma bịawa enwere ihe ọma iji abịa ihe ọjọọ ka iji abịa only na ị na-abịa as a camouflage that's the only thing <clears throat> mana ọ ndị nwere anyị ime mmụọ we understood what I'm saying eh, ndị na-enwekwa na anyị ime mmụọ we not understand you know but na the good news is that na uh, population of Christianity carry so he cannot do much eh, ihe ọhịa ọ na-eme kịta ka ọ ga na-emekwa the only thing I advise is that um, our people should hold our government accountable for our predicaments because now uh, eh, church, I keep saying it, is a therapy for everybody, but for me. is a place we seek refuge for peace, for love, for longevity. Uh, a house of God. So everybody needs seek refuge. Um, no matter anywhere some corrupt pastors, yes, there's no two ways about it, and this is personal issues to them, yes, not to Christianity. It's not to Christianity, you know. So uh, the numbers of converts coming to church will continue increasing. The only solution, the only solution that can help this situation they are crying over about Christianity is for the government to begin to work for the people. Enwe good governance, you can't even recognize in Enwe Kudere Church in Nigeria itself. Yes. You might not recognize that again. But whereas the government is inflicting pain on the masses, we must be seeking refuge in God. Is There's no two ways about it. Many people na-eme afụfụ bịa de cheta Chukwu so anyị nọ n'afụfụ in back home Nigeria so definitely church is the solution God is the solution Christianity is the solution aga na aga church until this problem of governance will be resolved enwe good governance yes aga na agakwa church mana enwe good governance it will it might reduce the population it might reduce the population because people might be busy going to work and doing other things you know mm. and earning money money will be pumping into the account you know onye na-agazi onwe ka ọrụ sundays call aga or saturdays or fridays you know so there's nothing that will uh, stop christianity is the biggest movement in the world is about 2.6 billion uh, people all over the world and uh, what the what christianity preach is peace love there's there there's nothing else I see about it. I said, I don't know the reason why people are fighting Christianity. I'm not on the reason. I happen the main thing I gonna fight eh, about our governance. Then I now fight religion, now fight Christianity, which is not proper. You know. So, but um, I know that uh, that young man, Matthias, he can't win. Definitely, he cannot win because we have the numbers. So ihe ọ he's just um, trying to create an unnecessary awareness which na qua. I keep saying it onwe onye Chineke kere ọfụma what that young man is doing si na the dị he is he is a preacher of hate so why should I stand with someone who preaches hate there's no reason for that ihe person may preach is love so if I can be convert if I can be converted then I'll be converted ewe ni iwe sir ife na ewe m iwe is that some elders are even among us are not even okay forget about religion forget about omenala forget about Oka. let us talk about that hate on a eprishi among our people that is eh, eh, eh, ntu ahụ o si wee na-instigate our people against each other yes so some people may start being confrontational now because of some messages ọ na i don't know why people are not seeing it that way ha kwazie n'ihu sa Yes, it is correct, Ezugo. it is correct because not what you said is the simple truth. He is a preacher of hate, and I cannot be accurate in my intelligent quotient, and I will stand with such preaching. Is against is I want to one son them but on his program what he was he was just cursing clergymen, cursing pastors, cursing everybody. Or is that what I don't understand? Is that what I'm going to stand with? Oh, is that is insanity? I can't stand with such a thing. Mboso bidoro good gospel, good news. Then I said, yes, this man is preaching a good news. So ọ nwere onye si kpakọrọ ọnụ ịfụkwa onye na stand with him bụkwa onye nwere obi ọjọọ deep down in them. If you check deep down in their heart, ị nọ na onye ahụ nwere obi ọjọọ anyone who stands with Matthias. Because na anyị ga-anọ obodo anyị na we are fragile at the moment. Mmadụ na-ekeretekwa start polarizing the people to have more division and more problem among us. We have enough problem already. You know. Thank you, Esugo, for having me. I will. I, I yield. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, my brother. Okay. When I am okay, but I'll work about Alka, Emmanuel Calvin, how are you? Yeah, Mr. Esugo. Good evening, sir. Yeah. Good evening, brother. Yeah, um, good evening, sir. You get. So atụfuo oge ọbụla I appreciate you for your, your time voice because voice is below. I won't even use headset. money you whoop ya. Okay. You know, hear the kịta. Yes, I can hear you now. Asị m gị na atụfugo oge ọbụla. I appreciate you n'ihe ị na-eme. Thank because oh, you. All your time ka iji But uh, with due respect, I am Matthias Eziak fan. Don't yes. quote me. Oh. You get ụmụnwanga anyị kwuru okwu si na anọ n'italo nọ nọ ebe ndị one ebe ndị ona but i want to clarify people first i know what you believe is different from what Ezeaku believe i did not know if you understand me yes i followed Ebuka Obi since 2018 when i'm in nigeria i did not know if you are getting me yes i was member of zion i practiced what they call foundation building which they conducted starting from january and end ended it 21st of January. I also do 100 days fasting and prayer. I also do that as of then when I was in Nigeria, bro. I didn't know if you're getting me. But when I, came over here in Europe, bro, I noticed that there is difference between what they practice over there in Nigeria and what is going on over there. As of my age, as a man, ngwa gị pure truth without that mmadụ ụjọ. Ihe na ịtụwara nwaanyị ime or you pregnanted a woman is not what makes the man a man as far as na ịbụ nwoke ịmọsụ ikwesịrị na-agwa onwe gị eziokwu na ndụ you get Matias Eziaku did not say that ihe ndị omenala na-eme amaka Matias Eziaku did not believe that isi na-awa gị you should go to omenala or na nke Dibia ka agwọrọ gị ọgwụ Matias Eziaku did not believe in such stuff Matias Eziaku na-agwa gị ọ bụ na arụ na-eme gị ịga ụlọ ọgwụ Matthias Ezek is also trying to tell the churches, the reverend fathers, the bishop, and everybody that they should come up in mass. Let's join our hand and protest for good governance, bro. Matthias Ezek did not say that the Christianity or whatever is not good. But it's, telling you based on what he have seen, because the way Matthias is preaching something based on run abamba run is because of what what, what the man who grow n'anya fat without faith bro i don't know if you are getting me i cannot be in europe over here nna throw machine ihe nna hụ n'anya m na-abụ you get so this of matias Matthias Eziaku Matthias Eziaku every here and there that man is doing a very good fantastic job in Igbo land you get Brett Orugo m nchọrọ ịgwa okwu as a man ngwa okwu as a man ma ntụrụ ga achị I no go fear you I go tell you the reality my mother my mother ihe mgburu my mother bụ fibroid my mother Gagide Church, Gagide Church, oh, trailblazer. I was 15 years as of now. I don't know any fucking stuff, bro. I didn't know if you are getting me. Yes. Until my mother won with fibroid. Had even I met Matthias of them, my mother won. So what are you telling me that Mbata zero because of now who because of no yeah? I didn't know if you are getting me. I was once a Christian, but when I come over so, here, so your mom, your mom, your mom, or your mom, the fibroid, the ka eke unu si maa nọ fibroid gburie bro from what i have seen from my research and you know here in europe every two months we go for for for checkup we go for everything from what i'm your mom your mom your mom ga check up mgbe a of which ọ ga check up na but due to my tender age i don't know what is going on but from what he told me from the experience of what i'm seeing that's exactly what kill my mom yes o nwere even wee na-ajụ ụdị kwesịrị ụlọ ọgwụ ka o chelu ewee mara na fibroid na-eme you don't understand what i'm talking about m sị that my mom na ihe m buru ya bụ fibroid and na fibroid um before we notice it Or the go late ọ nwụọra and from what he said from experience ihe nna hụ gasị bekee m that time ka o si agwa m ka o si eme ya exactly when I go, when I go for a chance, when they so, take us so, to hospital. That's exactly so, what. So meaning that meaning that now, uh, actually, uh, what anything to do with uh, church or whatever. my mother gagide church enyegide ya holy voye holy water until my mother nwere onwe ya my brother ajụrụ m gị ajụjụ ịchọ ihe ịza nya asịrị ngo oge detin mm. na adịghị ya ọmụm ọnụ na agaghị ụlọ ọgwụ anyị gara ụlọ ọgwụ na mbete gara ụlọ ọgwụ ya ọmụm na-agakwa ekpele ọ na-ekpekwa ekpele ka e problem ị nwere about it ọnwụ na hospital azụ he then what are you telling me i don't understand come again a chụrụ ngụ mgbe ahụ unu jere ụlọ ọgwụ chọpụta na fibroid na-eme ya ọmụm ọ na ya ọmụm adịghị eji ụlọ ọgwụ eji ana treatment he goes there to collect treatment but the fact is that they did not take him to the appropriate hospital during the operation. my brother ọ bụrụ na unu etake ya to the appropriate hospital how is it our problem i want to know how is, how is it the problem of the church. Okay, let me tell you how is it the problem of church. So let me tell you. let me tell you. More easier for you. You Kí wẹ́n máa you Yesu wẹ́ sẹ́. To make the question more easier for you. You wẹ́n máa kí you wẹ́ sẹ́. Gẹ́ntì máa gbọ́ gẹ́. your mi kò ṣe ọmọ mu náà wà. Chọ́pútà náà fibroid náà rí ẹ. Tẹ́lẹ̀ my brother Shelu eh, okay. your your mom jẹ́nà na treatment. Then owó na the treatment ọ na-ana no from hospital aso ẹ. Why are you saying that na ọnwụ ọnwụrụ with something to do with ebere a na-eberi ya? oya wait, wait. na let, me clarify you on that. I didn't know if you understand. That on mean you got you. know I'm not getting like this now. get Romowa. Are you yes. getting me? Yes. When I'm not like no like this, get Romowa. I'm not na go yes. school. And I didn't know. Yes. During school fees, but or you go school. My father, our father said no ga no ga kworo mu go school. But no man gewa. I didn't know if you are getting me. Yes. Then mgbe kasị na ama mkwụrụ gị wụ ụgwọ skuul na ọmụwa gakwụrụ ụgwọ skuul then you need to go and hustle then me i don't have any right to hustle because the money my, my father our father ekweghị anyị nkwa na ọ gakwụrụ m ụgwọ skuul me in particular mana ọma mkwụrụ gị ụgwọ skuul then enwego m faith n'ebe my father nọ na ọ gakwụrụ m ụgwọ skuul gị wee nwere that faith because my father our father agwara gị ofu okwu ahụ then did I need to go and work? Rather, you you have to go and work because Omoro Yang you should hope on him. Because Christianity are guy that we, are, we should hope on Jesus Christ that is gonna be the one to heal us. Whereas there is the proper there is the pro- proper process AGMS something. My brother, my brother, eh, is that ajụjụ eze ugo jụrụ? O nwere ajụjụ eze ugo jụrụ gị. Ewen my brother, ajụkwuru ajụjụ zachara m So for the fact that name ịzachara m I am still trying to to to to know exactly what can ife ajụjụ different dị shọpụtara mgbe ị ruru Europe. Mgbe ahụrụ ya your mom, you took him, you took her to the hospital, you found that no five on the corner area. You, you on an treatment, you know, at the end of the day. So, the river ditch is of Pasrimwilu na Europe. And what is the essence of using the uh, example in a name? When I was in school, my dad is more than 100% capable to take care of my expenses. Bro, my son in Eku, you are, you are talking, you are saying, you are thing, bro. Chelu, that's not what I told you. My brother now. Chelu. Abraham work. That is not the illustration I gave you. you gave I, I, I, my brother is not capable. I do not understand what you are saying because I am sure other people are still failing to understand the point you are trying to make. Okay. Go back. Come on, come on, come on. Kwuru okwu before. because now enwe ihe Julia, eh this my brother you took your mother to hospital yeah, on her yeah. treatment then yes. that is a, physic, a physical healing you were seeking for that, yes. then then she went to church also seeking spiritual healing which is two parts yeah. so now are you telling me that now the hospital which is the physical healing failed no the reason is now i'm working here my father my mother did not believe in that hospital 80 yeah. to Bellevue, Virginia. But, but she was yeah. Uh, receiving treatment from that hospital. Yes, he was receiving treatment, but he did not believe in that hospital because of what pastors have so, told him. So who fault is it now? Is it medication? Oh, okay, can you okay the complaint in LA now? Are you laying the complaint against the hospital that they didn't do well in treating her? I'm not laying complaint because now on a hospital, I'm a rough man. Based on what pastor m gwara ya si ya na ọ believe Jesus Christ no Jesus Christ is the final healing. Okay, okay, Let me, ask this guy self. My brother, Anjogofu Ajuju, etu anọ kịta eh? Since you people have said that there is nothing spiritual about anything that is happening in this life, from what you are saying, is it right na na nkwuo na ife na-akọ achịkọwala kịta awụ na na isi na-awa m na bikos na mụ believe in Jesus Christ na ikekwana m ebelivu na mkpụrụ ọgwụ ya azọ m na mgbalụ parasitamọl ọ panadol ya na ọ alụmọrụ na ahụ are you trying to say that na ọgwụ a na-aṅụ aṅụ na ije hospital nwe something to do with someone's belief is that what you are trying to tell us? That's not what I'm trying to tell you, bro. Yeah. I'll go back and go continue saying my, my brother my brother na editing if you go that na uh, all fake teaching all fake teaching uh imago na eh ahapụ the main concern anyị Lay emphasis on something They're all important at the moment your mother went for medical a treat gidi then she gave up that has nothing to do with a pastor, a man of God, or the religion she's attending. No. Religious faith is different from no. your medical no. treatment. Hello, Hello, And, and, and, my brother, last, last, if you are telling us, if you are giving up on the church because that your mom believed so much in Jesus Christ and Jesus Christ did not save her, why is it that you did not give up in a hospital? Because even the hospital did not save her either. Bro, I'm not gonna force my mom. As of then, I was 15 years, bro. I didn't get in me. I don't have that much power to do things on my own. Kedu ibi nke eme differently mgbe ahụ na ọhụrụ edo 30 years or 25 years? Open as of now, m grow something. I will pick my mother up with my money, with my cash, then gwa ya ebe ọ with force by by with everything I have. I ga-eme ya that operation because out of 100%, my mother did not believe na that ọgwụ na-aga anara treatment 80 percent believe ya my mother always believe ego mgbe ahụ St. Nicholas na Lagos ọkwọ ya ekweje nna na my mother ekwere as of then na treatment ọ na-aga wait na Ezeugo with due respect na I respected their opinion this nowadays onye na Nigeria ịnwa ihe eziokwu without multitude or crowd bro you get as a man ị kwesịrị ịmara ile anya amara ihe mbụ eziokwu na m bịara life gị a bụ na m gwa gị ihe ụgha lee ihe m na-ahụ I cannot hide the truth bro despite what is going on you get my oh, brother. una m bịara to the call because eh. he was he was using the the wrong illustration or example to to express his uh, point and that's why we are failing to understand Hello? Are you, are oh. you me on You will Ego then or what? I don't understand. Hello? Hello, ana m anụ na-ekwu. Ana m anụ na-ekwu. Ezbugo. Sa, gawa n'iru Biko, nyenụ m opportunity na nkwutukwe na nnọkwanụ here. Okay, okay, okay, okay, ọgọfọ. Uh, <laughs> my brother, my brother si nọ n'obodo oyibo biko kedu saịdị obodo oyibo ị nọ? O mewu na mụ na unu ofu ebe, ka e saịdị ebe ị nọ? onye isi my business nne ma bụrụ business ị n'ofu ebe mba mba achọ m ka ịghọta onwe anyị because eh, eh, I like to put things in proper perspective isi eh? na ị n'obodo oyibo achọrọ m ka m marụ side ebe ị nọ n'obodo oyibo ana m chek ị nọ chek ka side ọhụụ na check. ị nọ e Prague Okay. How long can you be go Prague? I just visited Nigeria um, two months ago. I'm going to Prague one year plus now. So, you know, go Budo about one year plus. Yes. And uh, experience in in a corner, one year plus experience in Obodo Ibo. One uh, I got him Dubai, I got him Cyprus, I got him Turkey, I got him, uh, I got him here. I am a footballer. I know what I'm talking about. I'm not talking. Ebenina. I'm not talking based on you should believe me or not. You get? Uh, All the okay. content I go, I got them Dubai. You get? Germany, I got them the Anoram Poland. Yes. I'm talking so, about fact, about faith. So, so, Chelu, ka ị gachazi ihe niile anụnwa yes ka ị gachazi ihe niile anyị ga so ihe ifuzi the bad so ihe ifuzi the bad with our, our people with all these experiences he eh, acquire with all these exposures wụ na otu ndị be anyị si eme na ndị be anyị anaghị eme ihe dị mma na ndị be anyị na-eji ụka so ihe fụrụ ihe fụrụ sọsọ ofu ihe iji aka n'ihe niile e fụrụ n'ebe niile anyị gara wụ na ndị be anyị na-eji ụka aji say na ofu ihe nji aka onye isi gee ntị I like ekiri m onye esi ajụ m ya nna asa ya o oh, you get onye mm. nọ like this now some people are saying within one year it's not that i traveled i traveled 2018 mm. you get mm. i first traveled to Turkey when i play one season there then i located i relocated to Europe because the club will send invitation to me it's not that i'm hmm. talking mm. or i'm, I'm, say na about now maybe i can take as we are talking now because he you want I you he go he go fit get my profile through the club it's again if you eh? respect the mango the club no but this anyway footballer are you hidden no hidden i say i'm not gonna tell you my my my club current current if i tell you video call now don't you want to grow don't you want to grow in your career i bro i am i i ọbụrụ ga-egbuchi m na god have already helped me eh? you great. what is God in what you are discussing now? You agent. You agent. You agent. Brother, brother, uh-huh. if Lotu is is you. who you are, well your your your profile. Yes. That's the same way. If you were high, don't work now that we are not seeing you. You were not gosisila anyị obodo oyibo baby. ijego n'ijego Cyprus n'ijego Dubai. Onye oh, isi ana m agwa gị with fact enwesi m kaadị nwunye a na-akpọ resident kaadị enwesi m ya if i call you I'm putting it to you nwere nke ị I'm putting it to you I'm ịnọ mkpọ highest ebe ị nọ highest ebe ị nọ mkpọ ka ị nọ nwere obodo ebe oh, let me let me turn my video call hold on okay turn ụka ka ndị n'obodo oyibo thing now. Ezugo, can you can you can you bring me back? Yeah. Hey, eh, turn on ya na turn on turn camera out draw difficult. Turn on ya at least if from my own if you go nke man and obodo ibo. Turn on nke ka ifu. Ah, my goodness I hold on, hold on. Ezugo, oh, Ezugo, Ezugo, can you bring me back? Even in my imagination yourself self, somebody na-achọkwa ka that God cannot really do anything. You are saying by, by God's grace that God has made you to be. Unu na-akọntradikt ụmụ na obodo oyibo niile nọ n'ụwa ọ mara atọ ọnụ kamera ị mara atọ ọnụ kamera turn your camera turn your camera see i have turned my own see i have turned my own look at me turn your own ọ mara atọ ọnụ kamera ị mara atọ ọnụ kamera ị chọọ ịdọji fight ikwuo na ị ịdọji fight ọga I can never dodge fight n'ebe ị nọ ile nke m bụ ịdọji fight hold on ị ga-ezi gị under 80, under under 80 day training like this hold on I will show you video now. ọga sure sure Can you, can you bring me back? Sure. Can you bring me back? Don't come here and be lying to us. Yes, go. You are Emmanuel Kelvin, right? Uh, yes, yes. Bring me back in, in, in one, one minute. The only, the only problem Ezeugo my brother eh, and my brother no na-ekwu okwu before the only thing is that na uh, this young man nọ mkpọ, na-enye ha wrong narratives you know, say ha na pastors na people eje n'ụlọọgwụ pastors na-arụ ọgwụ, how can pastors na-arụ ụlọọgwụ tega eje n'ụlọọgwụ ụba ifulu onye agbala ọsọ now ọ nọ mgbukọ those are the kind of people na hide their profile I abịa na facebook I insult somebody. if we want to inquire into their their their their, their person their personality ha agbafuo they will run away that is just an example No no no no. nọ n'otogo jewere obodo oyibo let me point out the lies in on a nọ na his statements here first of all ọ say that na na ọ 10 years or less than 10 years that was the first time The second time ọ sị under 15 years. The third time ọ sị na ọ obodo ibu na obiketego obodo ibu from na obiketego obodo ibu kedu mgbe ọ sị na obodo 2018 kedu ebe ije n'obodo ibu o wee ebe ọ na-eje agba bọọlụ is he a successful footballer if at all let's assume na ọ footballer o na kọntrị nke a ọgba bọọlụ one year achụọ ya ojie na kọntrị nke ọchụọ bọọlụ one year achụọ ya o jee na Czechoslovakia ọgba bọọlụ achụọ ya ojie na Cyprus ọgba bọọlụ achụọ ya can't you see these are not kind of human beings ị ga na-eweta na your na your platform ezugo ezugo this platform is an intellectual platform this platform platform ndị ma ihe ndị ma ihe na-abịa Abraham Storm. This is where we come to unwind. Don't bring in people that will come here and be um, exposing their ignorance here. Except if oh, yeah. they want to learn, they should stay at the background. Now, nah, oh, yeah, no, listen. Oh, yeah, no, Nege. Mbuko Bosi, Mbuko Bosi, HK Kono. Oke ọbụsa ọnya onye a nọ Nsụka ma Abakaliki a na-ele gala ụmụ na-ele gala ụmụ ya na-ele gala iwe nwa ikuku na-ewere iwe enwe eh, ikuku ọkwa ọkwa ah. ịghọtago biko biko ka m nọ na biko na ndị bizi ka m nọ na okay sir okay sir okay sir to pick out of even this guy in Ebu. Okay, you rightly took your mom to the hospital. Then, Kerife with the problem. Kerife, what are you telling us now? I, am trying to understand even the problem to all about. If the hospital failed her, they couldn't save her. Now, no, if you want to stop going to church now or start saying no way for Jesus here because the church obviously failed her according to the mom believed so much that Jesus. So she later it after all. Now, what of that hospital organ? Or say, no, because of no way Look, my mom died 13 years ago, 2012. Eh, I don't know. I, ah, personally, for me, I would have loved, even though we gave her the best we could afford that time. But I would even personally love to take her to even America or to even India or to anywhere. What does it have to do with Ifemelu at that particular time, 13 or 12 years ago? Among the other, even no, no, I got exactly. Exactly. something uh, uh, Ezugo. All these people will be disciple of my bishop. Uh, then they, they get one characteristic, they get one type of thing, like they get one thing where you take note them. Their their argument they they like e no dey e no dey e no dey e no dey align at all at all their argument dey dey totally off point and dem dey hate themselves they dey get that kind one characteristic within themselves. All right. All right. See, all these people then get one kind if you monitor all of them from A to Z. You suppose know them because now you be their greatest antagonist for Facebook. <laughs> their their argument their argument no dey dey like person who go school reason very well ask you If they if you dey talk A, eh, someone will go ask you for Z wey no relate with A wey they talk. <laughs> okay now, you are a footballer. What is the name of the club where you play for? This thing now this thing now free publicity where you no pay. Yeah. Free publicity by normal, okay, by normal, you supposed to charge yourself, making sure you pay for your <laughs> for your platform. you know, which by abroad where you dey. you get one thing where then they take deceive our people with the Nigeria. Person just travel abroad go come tell you if you go abroad, if you go abroad, nothing like Christian, nothing like all those things are nonsense. If you go abroad, you know they get time like as I did like this. Since morning when I leave my house, since seven o'clock when I leave my house. Waiting in that clear and I almost eight, eight o'clock. I never go home as see they work if, if you die abroad you know they get time to know wetin that even happen where you did. person wey just person just leave nigeria today go come dey tell you say if you gap nothing have nothing say people know they go church people know they. who they? when you they tell those things eh, today today now my my my my my my teacher gave me a gift i went to school this early morning my teacher called me that i have a gift for you i was surprised this teacher the one won't give me gift i enter in office he bring out bible if I go down now where my bag that go bring out the Bible. The Bible, the Bible is written in English and in Finnish because I'm in Finland. Say I have this gift for you. I was surprised. I remember that last week there's a one of one of my classmates asked him, and uh, maybe it's because of, of through that question that made him to to decide to give me that gift. The, the, then, my, then my classmate asked him, why is it that there are there are high rates of people going mad in this country? You get the man was, was trying was trying to explain to us say in many centuries ago this country finland and other scandinavian countries around they are christian countries and it is evident in when you look at their at their flags you see that all their flag has cross there because they were staunch christian countries but recently people started living christianity people started living church believing in nonsense Now nonsense When you call them, as think take explain now. say if you come now see many people they go mad many people they kill themselves out of depression and if you check very well people they do those things Now those people will not believe in in in christ you get see. it's very difficult for you to see anybody who believe in christ here We get any mental problem or depression problem and when they tell us this thing i believe him very well do you know why there's something i always tell people if true true god or jesus christ is does not exist if true true at the end eh, so this thing we believe say there is god there is no god personally i don't have anything to regret do you know why the belief i believe that there is god and there is jesus has healed so many of my problems there are conditions I will be that I will resort to depression or to kill myself. But because I'm thinking, I'm always conscious that there is somebody called God who is somewhere looking at me. I know I'm not lost. It has, it has been a difference for me in most of the problem I find myself, which is so. Exactly. If you come to Nigeria, there are, there are high, there are low uh, record of depression, not because, not because we don't have problems. In fact, Nigeria is the headquarter of all the problems. But come to Finland here. If you come to Finland here, if you don't have job, government pays your house rent and government pays you monthly allowance. Meaning that basically they don't need to have any problem. But every time people every time people they run into depression, depression rate is very, very high. Why are people depressed in a country that government take care of you? Why is because when they are in a situation that they don't know what to do, they don't know anybody to go to, they feel that their world has ended, they'll just kill themselves. Exactly. But me and you with the Nigeria, me and you with the Nigeria, we they pass through hell. That hell we they pass. See, at the time people say, you see false hope. People they give you false hope. Anybody when they give you false hope, false hope self, they like you because false hope they they cure person problem. Yes. You get problem when you go there, you go need false hope to keep to keep on holding strong. Exactly. So leave all this, even all this money wey come tell you say you go get twenty million naira tomorrow. Na false hope, but in the help. They e help prolong people's life. My name is you. You get you get sick go dey now. You get sick now. You no get any money where you go take heal and you hear millions of naira. The next way you go do now, ah na death be the next thing. Before you know it, you don't enter depression. Before you know you don't kill yourself. But eh, man, the other man of God tell you say you go get luck tomorrow. Say how many million go enter your car? you go hold on first. You know, kill yourself. You go, <laughs> you go get hope, even though say the money no go come. You get so the feeling we have, the feeling we have about God and that God exists cures a lot of our problems. Exactly. If you, if you divide the problem we have in Nigeria into hundred, into one thousand, one thousand, bring one part, give Finland people, even their president go commit suicide. Exactly. They no fit, um, they no fit bear that is the importance of religion. We are too religious in our place, and it has advantage. It and, makes and eh, it, again, uh, it, it my brother, true in their yes. My brother, uh, do you know where they're getting it very wrong? I have explained to these blogs, these young guys, that um, in every country there is a machinery that powers every country in this world, and they have three arms that powers every country the legislature, the judiciary, and the executives. When these three arms of government failed, the country will collapse. Hmm. There is no way he's in Prague or somewhere he said he is. Is there any time Prague people had a problem and they will be running to their Christian leaders and saying, You're the cause of our problem, you're the cause of our problem? It doesn't work. When a country have a problem, they seek the governance, they seek help from government why are these things like this? Why are these things like this? Why is it not functioning well for us? There's no time religious leaders or uh, Christian churches are the problem of any society. It's a religious belief, and people have their prerogatives to any religion they want to worship. That's their right. You can they reserve the right to worship anything they want to worship. So you don't stop people or promulgating her, hatred, hate speech to, to, to people and saying this is not good, this is not, is not the problem. The problem of our nation is that the government have failed. And as long as the government keep inflicting pains and suffering on the masses, the masses must be seeking uh, refuge or help or therapy to church. Aganaga church, church will be increasing. there is no until the, ta- until the until the time government starts working for us, functioning properly. There is no Be- because the, the church therapy is the is the best therapy you can ever he- get in this world. Is where you get hope. Is where you felt loved by people. Is where you pray and you feel a, a, a different type of energy when you pray. Even you know, church